ibe ụmụ ibe ekene m ụnụ ndị ndozi ọdịnala igbo nwanne ụnụ nwoke nọ nso ekene ụnụ asịkwa m na ọ ga-adịrị ụnụ na mma n'ụbọchị nke tata na anyị nwabụ ndị ndozi ọdịnala igbo ndị agha bụ ndị kwere n'ihe otu kwuru anyị apụtasị afọ n'ụbọchị nke tata anyị si ka anyị kene ike kene orie kene afọ kene nkwụ kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị ekede na anyị nwabụ ndị amamihe ndị agha bịara nụ sị na anyị ga-edozi otu anyị si ebi ndụ enwere ndị gụsịrị akwụkwọ n'ụwa ndị rụrụ moto onweghị ebe a rụrụ moto na nechọ ha fụrụ ka ụwa si akpa agwa were were ihe dị n'ime ya wee rụpụta ihe na-agba agba a na-akpọ ụgbọala rụpụta ihe na-agba agba a na-akpọ ụgbọelu rụpụta ihe na-agba agba a na-akpọ ụgbọ mmiri enweghị ebe e nwere ụgbọ mmiri enweghị ebe e nwere ụgbọelu enweghị ebe enwere ụgbọala ha ji aka ha wee rụpụta ya ihe m ji ekwu ihe a bụ na ọ na-adị mma ịkwa mmadụ aka igosi ebe ọ ga-ada anyị nwa na onwe anyị bụ ndị ndozi ọdịnala ịma na agwara m ụnụ si ụnụ na m nwere nnukwute ihe mere ndị Igbo nnukwute ihe aha bụ eziokwu maka na ndị Igbo si na eziokwu bụ ndụ anyị nwawu ndị ndozi ọdịnala anyị emeghịgo a choice that's why anyị anaghị abịaza na Facebook dịka anyị si abịa na mbụ we have make up our mind and make a choice we have make a dedication to make sure that an igbo dị mma nọmba one aga m ajụ ụlọ ajụjụ ndị igbo na-aza ụka as a ndị igbo na-aza ụka as a o nwere na-aza Thomas ụka Ifeanyị ụka eh, onyeka ụka den kedizi ihe merenụ anyị ji wee na-akpọ ndị chọọchị ndị ụka ebe ọ bụ na ụka wụsọnem n'igbo kedu ihe mere anyị jizi akpọ ndị chọọchị ndị ụka ebe ọ bụ na ụka wụsọnem in igbo that means every surname n'igbo bụ original language of the people so ọ bụrụ na ndị chọọchị a si esi wee bịa kedu isi ihe mere anyị ji wee yuzu awa surname na-enye ha awa that means there is something wrong in translation and transliteration of that meaning ihe m ji agwa na ihe a bụ na because sọsọ ihe anyị ma ọdịnala na omenala ọdịnala omenala ọdịnala omenala ọdịnala omenala kasị ifu na ọgwụcha ọdịnala omenala bụ jos everything no enwere religion enwere religious worship enwere religious book enwere religious doctrine enwere religious right ọ dị thousands of thousands inside one religion kedu ihe ndị Igbo na-akpọ faith faith bụ okwukwe ihe ndị Igbo na-akpọ faith bụ okwukwe gịnị bụ okwukwe okwukwe bụ agreement ọ ya ka ndị Igbo na-akpọ izu ụka izu ụka bụ gịnị agreement izu bụ ịgba izu izu izu izukọta ịgba izu agreement izu ụka bụ agreement ọ bụ igbo language ọbụrụ foreign foreign so anyị nwa na onwe anyị wụ ndị ndozi ọdịnala nwee right 120 percent right isi anyị wụ ndị ụka because we are faithful to the land we live. because gịnị bụ faith faith bụ gịnị faith bụ okwukwe okwukwe bụ gịnị okwukwe bụ agreement n'igbo n'igbo agreement okwukwe ikwe agreement there is a difference between belief and okwukwe ha na aba for the same thing faith bụ okwukwe anyị nwa nwere faith anyị abụrụ believers believers bụ ndị na-ebelieve ndị a na-afụhụ n'anya ma believe okwere ndị na-afọ gị n'anya ma ekwere they are believers anyị nwa oh, faithful that means anyị mere examine thorough examination to understand and kwekọrịta that means anyị nwawo ndị ụka simple so anyị nwa ndị ụka ọ bụrụ ha ihe ahụ just the you been just deprived your language big lack of understanding na ndị mmadụ ga na-asị religion religion nwanne let me tell you one thing ihe mmadụ na-amaghị bụ ya okenye let me make it basic for you now religion simple means because in the beginning there was mmemme na science and the religion in the beginning there was explosion bottle broken bottle ụwa ụwa ụwa broken bottle ụwa ihe wara awa broken bottle then religion will rejoin this broken bottle ịghọtago to rejoin this broken bottle na-anya na mkpụrụ aka gị ka ịfụ the broken bottle ị na-anya na mkpụrụ aka gị anụ ị ga-afụ the broken bottles onye nwa bụ ihe ịfụrụ ebe mkpụrụ aka anụ nwa bụ broken bottles so ọ sị gị join ya the broken bottles ya ka a na-akpọ rejoin that is what religion mean simple nothing more nothing else which is in science is called aggregation or congregation period that is why church is called congregation you got that? but people amara ihe religion ị na-agwa ha something listen very carefully over about to fight what you don't know ihe abụ oyibo ka a na-asụ english you are not english man you don't understand what it means you got so now ka anyị jee n'ubi onye anyị kara anyị nwa na onwe anyị wụ ndị ndozi ọdịnala anyị wụ ndị ụka anyị nwa idozi ọdịnala anyị ọdịnala bụ gịnị ọdịnala bụ osisi ọdịnala is a tree omenala is a seed that means you have tree and seed here ọdịnala bụ gịnị a tree osisi omenala bụ gịnị a seed two of them does not have anything to do with worship yet ịghọtago a ka na-ekwu okwu ịwụma ihe bụ osisi osisi means book ihe eji ede ihe seed means pencil ihe eji ede ihe na akwụkwọ that means book and pen ọya bụ osisi na mkpụrụ ya now ọ bụrụ na anyị chọrọ idozi ọdịnala anyị ka ekwere ihe anyị bụ ọ oh, ya abụrịrị something to do something enwere ịchọrọ mekaniki for you to na-edozi moto ị ga-awụ mekaniki you must be something to repair something so anyị bụ ndị ụka ịghọtago den ị ga-ajụzi m isi ụka unu na-eje mgbe sizie gị na ụka anyị na-eje bụ amamihe ịjụsie m how come dis amamihe ngwa gị na e nwere onye ha na-akpọ njọkụ enwere onye a na-akpọ njọkụ n'ala Igbo Ọnwụ njọkụ anụnwa faụndụrụ ihe a na-akpọ amamihe as a religion the founder of amamihe bụ njọkụ because njọkụ bụ gịnị the light bịara onye ma foundry ya onye anyị na-eso mana ọdịnala anyị mebiri emebi maka na ọdịnala anyị wụwa moral value which is the foundation of ethic in Igbo land ọ agasa aghasa that is why we say anyị bụ ndị ndozi ordinary because if ordinary is the value system we must make sure that the ordinary embodies the life of every Igbo man to become the living image of Amadioha you got that? because yes na you cannot differentiate it because ordinary. ka anyị mee ọdị ya dị dịka esi eme ya n'eluigwe anyị mee ọdị ya n'ụwa dịka esi eme ya n'eluigwe is what we call value system you chose your value system every country every people nwe value system ndị Igbo ọdị ya n'ala ka anyị na-eme ịghọtago anyị ga-eme ọdị ya n'ala osisi bụ the first thing osisi wụ the first thing because osisi na-amị mkpụrụ osisi ahụ na-amị mkpụrụ ọma o nwere ibe na-enye ya mmiri onye na-enweghị onye inye aka n'ụwa tagbuola onwe ya na-afụ ụfụ osisi na-amị mkpụrụ nwanne m ọ na-enwe ezi ume na-egekwe ntị o so ihe m ji agwụ na ihe ahụ maka ndị ọ chụpụrụ onwe ha n'ụgbọsụ na ụgbọelu ihe a sị na igbo enweghị. a way of worship or igbo enweghị religion or igbo enweghị this no there is a difference between spirituality and religion spirituality means personal experience na-ege ntị personal experience nwanne oh, <laughs> ndị igbo sịrị o na agwa ofu onye fụrụ n'ahụ eke ndị igbo sịrị na agwa ofu onye fụrụ n'ahụ eke means what that your spiritual experience ndị igbo will not classify it ndị Igbo wee sị gị we want ụka anyị chọrọ religion because spirituality is personal experience ụka is something we observe and agree okwukwe because spirit means spiral agwụ ihe agwụ na-akpa ọ dịghị stable so pastor nwere ike ịpụta one day speak in tongue speak cha in tongue bla bla sụọ German sụọ German sụọ China sụọ ihe niile ọ sị na Chukwu gwara ya nna nwanne how can we confirm that french da ma nụsọrọ ebe ahụ kee ka ị ga-esi confirm that speaking tongue bụ ihe onye akwuru how can we confirm gbagodi after speaking in tongue how do we confirm it oh yes yes ya ahụ ndị spirit na mana nke ndị religion bụ nke ndị ụka ka m na-ekwu ụka ka m na-ekwu amaghị m nke ịghọtago nke ụka a na-ekwu okwu ya bụ nwanne eke nkwọ orie afọ onye ọbụla ma ihe ọ bụ ịghọtago ten ọhụrụ na emesịa ya eme agreement fọst after the agreement which is the four then ise we agree that na anyị gwekọrịtara n'otu aka anyị ga-esi wee bie ndụ akụchie stamp anyị ebidozie n'isi gụrụ neje gụrụ neje gụrụ mgbe ọbụla ọkwa ihe a na-agwa gị na ọkwa the same way esi arụ moto bifo moto emuvuo this four principle must be first injected because oil ga-emove the engine before emebezie ị na-atụzi gi ahụ ị na-agba stiarin na ị na-eme nke nwa o ị na-eme eke dị na afọ na nkwọ must take place before anything ịghọtago that is ihe na-afụ maka chọọchị worship izi ka anyị kene eke kene orie kene afọ kene nkwọ unu ga-asị north south east and west or god the father god the son and god the holy spirit ọ bụghị iwu bụ na onye ọbụla ga-eme ka ndị ọzọ si eme ọnwụ na ndị ụka ndị ụka bekee ndị chọọchị na-eme in the name of the father and the son ọ bụrụ iwu bụ na ndị igbo ga-akpọ in the name of the father ndị igbo na-akpọ ekedori na afọ na nkwọ ndị siementi na-eme n'afa nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ ndị pentikọstal amaghị m nke ha na-eme eme ọ ha ruo ebe a ha ekwugide okwugide okwugide okwu eji ha naba ha nwere onweghị ihe ha ya ekwugide okwu kwugide kwugide kwugide kwugide chi a na-ababagide na spikin ga-abasi ha na ma ndị a onwe ha ma ebe ha si pụta ụwa infat so ihe m na-achọ ịgwa ndị be anyị bụ na mara na amara na ndị ndozi ọdịnala evri sọnde anyị na-enwe kọngrigeshon by 6 pm every saturday anyị na-enwe nkụzi ọdịnala tulen anyị mụta ihe dị n'ime akwụkwọ nna nna anyị ha debere anyị akwụkwọ ha na-akpọ ọdịnala ihe dị n'ime ya anyị na-anwe every saturday then every sunday anyị na-enwe congregation to worship ụnụ na-akpọ ya n'oyibo mana ndị Igbo na-akpọ ya ife ya na-akpọ ya worship ịghọtago bikos ya ga-eyuzu dis two languages na ka ndị mmadụ mara ịghọtago bikos ị nwere ike iyuzu ife ha onye ọbụla adị isi n'ọhịa ebe a na-agba m ihe na-achụ ha so ụmụ ibe ihe m ji ekwukwe ndị site na abụrụ na enwere ihe ọzọ the only one thing bikos ị ma na a bịara si ụnụ na ụnụ bụ ndị ọdịnala ụnụ bụ ndị omenala ha na-efe arụsị ha na-eme nka nna nwanne if oh, a lion story told by nkịta ma ọ busu lion ahụ agaghị imagine ebe busu tell the story of lion ndị igbo nwere everything masterhood wisdom means the masterhood wisdom means masterhood the only religion on this earth which is the masterhood wisdom only ndị igbo religion just that ha abịasị gị na ndụ religion unu ọdịnanị ọ bụrụ na ọdịnanị enwere something to do with religion but ọ bụghị ya religious practices enwere religious practice they are not the same thing enwere religious right they are not the same thing enwere religious pilgrimage they are not the same thing so e, religion dị iche iche enwere different different part of religion ajos kpokọta everything ọnụ ndị omenanị ndị nka na biko fat ndị igbo should understand that na we are up to date ịghọtago ihe ahụ 24th century ihe ahụ 24 century we are up to date anyị erughị ịma ihe ọ bụrụ ihe ọbụla a gwara anyị ọ bụrụ ihe ọbụla a anyị ekpere nọmba 1 the language ndị igbo na-asụ ọ bụrụ igbo ka ndị igbo na-asụ ndị igbo na-asụ ịba uru ịghọtago first of all gịnị wụ language language ndị igbo na-akpọ ya n'igbo asụsụ asụsụ gịnị to amend something ịghọtago biko the spirit moto moto na-enwero mm, gia bos ọ na-agba aja ọsọ ịghọtago so asụsụ wụ to amend that means to put something to this spirit na-agba oke ọsọ ka o change direction because all that gia box change the direction of that moto mgbe ahụ tinyere gia ahụ ị ike ịtụ gia wee nwee ike chenjie ebe ọ na-eje ọ bụ language means to change direction of the spirit because ị na-agba ọsọ na na-aga ije ọ langweji ahụ ka ga-eji asị gị nna abịa si ụza si ụza ọnwụ na onwe onye si gị ị na-aga Legos. na-aga Lagos iruo Benin ị chọrọ iruo Benin bypass ị maghị ụzọ ọ gwa langweji ka ị ga-eji ajụ mmadụ si ya biko ana m aga Legos. kedu ebe m mezi ọ langweji ka ọ ga-eji agba gị si gị si ụza ọnwụ na enweghị ị naghị asụ asụsụ ka ihe ị ga-ega dị ma ka ihe gị ga-agba onye na Benin ka ị ga-agba ị ga-asị ya ọmụ ebe ị na-eje Ọ ihe ị na-akọ ọ ga-ezigbo ọ ga atịghị aka ntị na so ọ language gị wee chenjie so now kedu ebe anyị na-eje ịba uru progressive prosperity progressive prosperity multiplication multiply goodness anyị chọrọ ịba uru that is what we speak asụsụ anyị na-asụ ịba uru asịrụ na asụ igbo ịmaghị ihe bụ igbo ya nke ịsụ asụ igbo dị iche asụsụ dị iche they are not the same thing igbo bụ identity asụsụ bụ language igbo is a state because state is a nation so they are not the same chinere nna ndị be anyị eh, aga nna -aga ya ebido amụbeghị ndị amụ sef we are not yet born amụbeghị anya ị na-awụ ọchị agwa anyị ime a na-amụbeghị anya amụ ha ebidobere ha enwebeghị fundamental basis of thinking ha enweghị fundamental base of thinking ha anaghị eche uche ha enwebeghị ọ bụrụ na ha anaghị eche na ha enweghị mmadụ ga-asị gị na disi ihe awụ mmiri yes ọ bụ mmiri bọtụ ka ihe mere ihe bottled water ihe awụ bottled water mmiri enwere ihe something makes it bottled water that means echenjigo something enwere ihe wepụrụ na mmiri ya enwere ihe wepụrụ n'ime o ji wee wụrụ bottled water there is something else but ị ga-eburu mmiri anya onye be anyị onye be anyị cannot even think kedu ihe mere mmiri a bottled wọta ọ ha na enwere something ewepụrụ from this mmiri a he don't know ihe a abụrụzi mmiri ihe abụrụ ocean ọ bụrụ mediterranean ọ bụrụ stream water there is ihe ahụ chemical wọta a na-akpọ ya mineral wọta. is a manufactured water is a mineral wọta but ị ga-enye onye be anyị destiny sọsọ ihe ọ fụrụ ya mmiri he don't see the chloride he don't see the fluoride he only sees water that is the problem na ndị be anyị anyị need basic education from religion to science you, can, cannot skip one mm -mm, you can't because that is fundamental in ancient days that is the way it is education tradition and culture education tradition and culture you cannot speak one religion tradition and culture you cannot speak one you can't you can't keep one religion tradition and culture you can't speak, skip one enweghị enweghị ị gaghị eme but today's our today's people ị na-agba ha something ha pụrụ na Facebook soro ndị Amerịka agwara m ndị amerịka ndị black americans si ya look let me tell you one thing as long as ị si na ịwụ african america you must become second class citizen in america as long as ị na-aza african america ọ nne gị bara gị afrịka um, afrịka ka ọ nna gị bara gị afrịka onye bara gị afrịka ka onye bara gị onye afrịka ịnọkọta isi ịwụ afrịka na amerịka ngwa amerịka iwụzi second class citizen na ngwa ha asasana dị afa si na ịwa America say you are american period onye achọghị ya kwara ngwongwo ya na gwa ha na ịwa amerịka onye achọghị onye ya kwara ngwongwo ya na ịwa amerịka enweghị ebe isi bịa inweghị nobody brought you here nobody ọngụnwa ji aka gị ebe a ka a mụrụ gị ewu indigen here you were born and rez here your fada is here your mother from here enwe they force your father on, on, on forced labor yes but they did not brought him onweghị ebe e si bute they force him for forced labor yes agree but onweghị ebe esi bute ebe ka ịbụ onye ba mgbe ọ bụla adara afrịka na dati yo amerịka inwe nsogbu i told you but you don't want to hear ebe a ka ndị be anyị si wee bute dis religion bịa spirituality spirituality spirituality spirituality eburu na datịrị papa afrịka e nwere ihe m chọrọ ịgwa ụnụ were godi mkpụrụ mkpụrụ mkpụrụ granọt granọt ise gha n'ọnụ ịtasịa dị granọt ise ahụ taa ya tasịa ya bụpụta ya ma ma ịga ya afọ granọt ise ahụ ọchịkọta granọt ise ahụ ọnụ eze bụ ndị ọchịchị ndị eze bụ ndị ọchịchị ndị na-achịkọta ihe ọnụ were ihe ọ bụla ị were tii n'ọnụ ga eze ga ọchịkọta ya ọnụ ọchịchị ọchịchị na-achịkọta ihe ọnụ ọ ihe eze na-arụ so eze mgbe ọbụla ị nụrụ eze ọha bụ ndị ọchịchị ọchịchị bụ gịnị ọchịchị na ọchịchịrị bụ ofu ihe biko night also na-achịkọta ihe ọnụ ị na-anya fụ na ndị nọ na Vatican City ha na-eyi akwa ojii akwa uju ha na-eyi akwa uju bikos ndị Igbo run etiokrasi. gọọmenti religious Government so ndị ọchịchị na-eyi akwa oju akwa oju ndị Igbo na-akpọ iru uju anyị tiri n'iru iru asị asị magodo ihe a na-eme ka ewedebe okwu ewedebe okwu so pọtụ ihe abụrụ ihe anyị bịara ịkọ ebe a so ọwụ na ndị be anyị ghọta dịrị Igbo that is ọ anyị bịara tụkutere ndị be anyị ri Igbo so mgbe anyị na-ekwu maka ọdịnala igbo na ọdịnala igbo a ka e nwere ama igbo because ama igbo covenant between us and amadioha na ọdịnala igbo ka ọ dị ịghọtago because igbo ọwụ na amadioha nyere anyị dị garden of Eden igbo land as a garden of Eden ndị ọ fụrụ n'anya ndị nke ya ọ fụrụ n'anya ọgwa anyị si anyị nekwe anya na otubo gị ị na-anya na ya middle of your body ị ga-afụ otubo otubo ahụ a na-akpọ ya nav naval sistem naval naval wụ naval naval sistem navals angrili mere ndị igbo ji eme mmụọ nwa ewere otigbu enye na so ọ sị gị erikwana ihe eji wee chụọ aja ndị igbo anaghị eri ihe eji chụọ aja why because there is good and evil so choose one ọ bụrụ na ị nweghị ike ịma ihe ọjọọ but you are too young to be old if you are young mara ihe ọjọọ o mebie gị ọja ka esi na na-eme na western world obodo obodo obodo dị aga asị na na-eru 18 years before pụọ 18 years wee pụọ be nna na nna gị 18 years nke eme 18 years nke eme ọ mmadụ mere dan lọ bezọ ihe a na-agwụ n'ebe a ịghọtago so ọdịnala igbo is the basis mmadụ agaghị asị na ya bụ ọdịnala ọdịnala is the book it's just like bible ọdịnala is just like bible ọwụ the book that harbors everything ọwụ osisi is a tree ọdịnala wu tree of knowledge tree of life omenala wu the seed of life mkpụrụ ome bụ mkpụrụ so ụnụ adịghịzị na-ekwu asị ọ na-ebe ọ bụ onye ọdịnala na nwanne ya ahụ kastin ị na kast onwe gị ọ bụrụ na ọdịnala ọdịnala mebiri emebi anyị ka anyị bịara ndozi ya yes of course because ọdịnala wụ fundamental guideline of Igbo society is the fundamental guideline is the book of law ọdịnala wụ the book of law that guides the land that is where you find ezi omume ezi omume ezi omume jiri ezi omume dịka uwe gị ezu na ezu na ori gị agba na ama ụgha agba na ama si. hụ nwanne gị n'anya nke kachasị ibe ya jiri ezi omume dịka uwe ka anyị mee na ọ dị ya n'ala ka esi eme ya n'eluigwe ka o si wee dị in the garden of Eden enwere mgbe ala Igbo gaa jụọ nne na nna gị enwere mgbe ala Igbo ndị mmadụ na-eghebe ụzọ oge chiefo gaa jụọ ese ask question don't ask me enwere mgbe ndị mmadụ na-eghebe ụzọ oge chiefo enwere mgbe ị ga-eme na-aga n'iro ifu 5 naira gaa atụtụ ya ifute 10 ị gaa atụtụ ya ya jụọ mmụrụ igwere mgbe ị ga na-eme na-aga n'iro ihe mmadụ dapụrụ kpọọ ya nye ya kịta na ihe mmadụ dapụta ya ọ gasị ike ibiri ịta ụta gị akpa ịgbanyụọ foonu ya n'ime maka o mekpọọ gị na foonu o mekpọọ gị na foonu foonu arị ndị ya ihe awụcha obi obi ihe a obi obi mmebi obi mebiri emebi obi anya anyị ọgbajọna o mebiene obi anyị emebiene o mebiene life and direct because the value system is there no more ọdịnala wụ the value system ha na-asịzi ọwa ihe ama m ihe asị ọba i don't know what they call it a value system ordinary means the value system which is the book of law the law that governs the land the law the book of law just like the way you nwere bible the way you nwere koran the way you nwere Tora just like that our value system asị ama m ihe asị ọ bụ abụ ndị mmadụ si ọwụ spirituality n'ọwụ nke nwa n'ọwụ nke nwa a na-akọ akụkọ nsogbu adịghị nwanne anyị na-aga adịghị n'iro we are not competition we are nothing anyị wụ ndị ụka ụka anyị na-ejeba amamihe ụka anyị our religion religion the name of our religion is amamihe the house of wisdom is world wide religion world wide the name is house of wisdom and ihe a na-agwa ụlọ ebe a every sunday anyị na-enwe congregation in that congregation we will quote from n'akwụkwọ ọdịnala anyị every of our quotation will come from the book every saturday anyị na-study quotations dị n'ọdịnala today ihe anyị na-agwa ụlọ maka ihe ọdịnala ịghọtago na ndị anyị bụ ịghọtago so ordinary wee tree of life ịghọtara ịghọtago so ụmụ ibe wee nsogbu adị anwụchakwanụ mmiri o were okwu ụtọ nke na-aba n'isi Gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị e hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi mana mgbe ndị Igbo agwara m ụnụ mgbe ndị Igbo mgbe ndị Igbo bidoro ụnụ gaa na na Ijipt ndị Ijipt si na the their ancestors came from um, from from the east from lower uh, uh, uh, east of africa that is from land of the rising sun ala igbo ịghọtago n'ala igbo na the ancestors igbo n'ala igbo ka asị and ha na-ekpe ekpere then look towards the east which is igbo land now m na-agwa unu na from ordinary igbo every other world take the wisdom because ọ bụ amamihe bụ the foundation of igbo religion from this wisdom everybody copy you know, and disintegrate them into their own level of everything. ọnwụ na n'anya unu ga-afụ na universe is just like a big tele ọ dịka television ị na-anya n'abalị ị ga-afụ na ị ga-afụ bando fụsia everything ị na-anya ya afụ ndị mmadụ fụ big house fụ everything just world is just the same thing ịgbanye television now bụ outside the same thing ka ị ga-afụ just like a big television big screen, big screen TV simple otu a ka ụwa dị ụwa dị ka just big screen tv but who are you in this movie what is your activity kedu ihe na-eme that is it kedu ihe na-eme kedu ihe kpọrọ onwe gị what do you call because ihe mmadụ kpọrọ onwe ka ọ na-azara ọ ihe kpọrọ onwe gị ga-aza kedu ihe mere ndị Igbo ji wee dị too creative in ancient days because ọ bụ imagination imagination is a higher level of understanding knowledge without amamihe wisdom you can have imagination all those craft we have a lot of craft artifacts go to the museum western museum ga afia unu amara ihe is called a common but ndị why dem put them in museum because ha mara common ọ dịrị easy to create an image imaginary image imaginary concept ọ dịrị easy that is why they kept them in those museum but gịnwa na onwe nna gị mere ya ifuru ya as ihe ọjọọ ihe idol in the ancient days there is no picture you got so ihe ahụ ị na-afụ is just like Messi gbasia bọọlụ enye ya ọnụ Messi gbasia bọọlụ enye ọnụ you got Messi gbasia bọọlụ enye ọnụ ihe aha na-enye Messi ọnụ aha n'ose ọnụ a na-enye Messi ọ datịn ka ụnụ na-akpọ ihe apịa apịa arụsị ihe ahụ ọnụ ọ nọ ọ nọ because all imeji ndị mmadụ ọ mmadụ those imeji mmadụ ka akpụrụ datin if you go to capital hill today capital hill go to egypt go to america go to madrid ihe afụtịbe akpụrụ mmadụ everywhere kpụsịrị mmadụ that place your own isi ọwa nna gị iburu n'efe nke ịchọghị efe efe iburu kpọọ ọkụ tụfuo si ọwa apịa apịrị apịa arụsị nke nwa nke nwa a na-akọ ihe bụ lack of common sense but all those things if you fly to europe today ị ga-afụ ebe akpụrụ even n'enugwu ị na-aga n'enugwu ị ga akpụrụ akpụrụ akpụrụ mmadụ na roundabout so isi ihe mere dozi your ancestors nke ha ha ji wee were arụsị arụsị nke nke dị na street abụghị arụsị hmm? bikos ndị mmadụ nọkọtara nnọọ buru ihe apịrị apịa ọbara gịnị ka ị na-achọ onye rụrụ moto ogburu ọkụ onye rụrụ telefon ogburu ọkụ onye rụrụ meshin ogburu ọkụ onye rụrụ ụlọ ogburu ọkụ kedu ihe ị chọrọ ime invoke you want to invoke what ke ihe na-achọ ime invoke voke oge mmadụ e e bịara isi ịwụ dọkịta mbịa mbịa gị nwanne isi e na-awa m achọghị m ivoke nere m enitiri nye m ọgwụ isi ọwụwa ka m ṅụọsi ebe abụọ nye m ọgwụ isi ọwụwa ịghọtago ṅụọ ntị ebe azụzụ pụọ isi na afọ na-arụ m nye m ọgwụ afọ ọrụrụ m ṅụọ si ebe azụzụ pụọ let me walk away from here ịghọtago nke a ga-abịa na-asị ihe na-esi nwanne ịwụrụ dibịa mmadụ na ihe na-esiri ya ike ma ya ọra <laughs> ịjụọ ya ma enwe ihe ọ na-arụ ọ sịghị mbe ma ya aka ntị ịghọtago onye ihe onye ebe aka aka ọ naghị aga enwere ihe na-arụ iwu biriki na mba iwu mekaniki mba kedu ihe ije ga-azụ ahịa mba ị na-agba ọsọ ahịa ị na ị na-atụ akwụkwọ ị na-azụ ahịa ị na-atụ ị na-atụ ị na nnụnụ ahịa nnụnụ ji ọkụ nnụnụ nke izi kụọ nnụnụ nke ikpe ọkụ nnụnụ nke tọkwọ ọnna gị nwee pọtụ ọnna gị nwee pọtụ ọ bụghị nna gị nwee pọtụ e, ka na-ekwuzigbe ịma na ọrụ na ahịa na-akụ akụ ịma gị na ahịa na-akụ akụ mugu na-akwụ ndị ọzọ ụgwọ jide gị nwanne ịghọta ihe a bụrụ ndụ drug ihe abụrụ ndụ gbara change in that pattern that work all through our image those images ka ndị mmadụ ji wee set up every religion on this earth that's all that's all and this n'ala Igbo ịmana enwere e, e ihe mmisi up this ntọ na akara ntọ na akara a na-ekwu okwu ya ọwụ ntọ na akara anụwawụ fundamental of the philosophy ịghọtago then before ọdịnala ntọ na akara anụnwa a divide na ya ụzọ ịnọ into four places which is ọdịnala which is amaala which is ama igwe and which is ama afara then anyị ekwusigo ọdịnala ka o si wee wụrụ value ịghọtago of Igbo society then amaala bụzi the principle ịghọtago principal bụ gịnị principle means essential truth of everything essential truth bụ gịnị essential truth ọ dịkwa different from value onye ma asụ oyibo amaha m ndị na-asụ igbo amaala ọ amaala ọ pụtara na amaala amaala bụ principle principle primary principle principle something ndị na-achị ọchịchị whatever something like that because ị gaa na school enwe principal onye isi ụlọ akwụkwọ so the principle reflection of the value always reflection of the value you got to go to put that value into practice mgbe ahụ ka eji wee create the government then after ka ị gasịrị this eh, eh, eh, amaala ị ga-enwetazi ama igwe ihe na-agwụ na ihe ahụ basics of Igbo society dọrọ ọnwụrụ gasịa ama ama ama amaala enwetazi ama igwe which is assumption this assumption na na-ekwuzi okwu ya wụzi ebe e nweziri a scientific and logical truth because of assumption ka a na-emezi now we have to begin to study those e, e, e, ntọ na akara ọdịnala amaala we study them because egwesi na igwe bụ ike because assumption is to to elevate something up you because I, as no um, education is the key education is power so here we have to study these things so that we can use them to create different things so foundation of igbo land the best among igbo's onwere enwere anywhere on this earth e nwere ike compare m foundation of igbo land enweghị nowhere on earth ịgasị ama igwe ama afara which is the morality ama afara teaches about morality that is why mgbe ndị ochie a na-akpọ ya monastery a na-akpọ amafara monastery ebe ndị ndị ndị those people feel in ha dị holy they isolate themselves to live in isolation to worship amadi amadioha 24 hours and pray and pray and pray and pray only live by the faith so ụmụ ibe from Sunday from Sunday from Sunday anyị na-ebido our congregation from Sunday anyị na-ebido our congregation Saturdays anyị na-study akwụkwọ ọdịnala anyị all these things will happen on Skype ọ bụrụ na ị chọrọ ijoin our congregation ime anyị mbọs then nye anyị your skype number we add you in the congregation sunday congregation by 6 o'clock pm spanish time on saturdays six, six saturdays anyị uh, time for the, for the study by saturday ka ghara imekwuo time na anyị agaghị amazi time anyị on saturdays anyị amabeghị time ọ ga-abụ but nsogbu adị 6pm Saturday I think na 6pm ga-adịkwa mma mana anyway ka anyị na-eru n'ubi ọ gara aga by 6pm Saturdays ka anyị ga-enwe Saturdays Saturday ọwụ Sunday Saturday Saturday 6pm by saturday 6pm yes ọbụrụ sunday asịkwa m mistake saturday 6pm ụmụ ibe anyị ga-enwe ma congregation anyị ga na-enwekwa studies about ọdịnala anyị nwawo ndị amamihe anyị ewu ndị ụka nwanne ịgaruo gwa ha na ndị ndozi ọdịnala ewu ndị ụka kedu ụka unu na-eje amamihe the house of wisdom anyị bịara idozi ọdịnala igbo ọ anyị nwawo ndị ụka ga-edozi ọdịnala igbo anyị nwawo ndị ụka kedu ụzọ ọdịnala igbo ụka ụka chọọchị ụka bụ igbo langweji ụka awụrọ chọọchị ụka bụ igbo langweji ụka bụ okwukwe faith faith means agreement eke na ori na afọ na nkwụ ọya bụ ụka biko jee ụna aka ha jee ka ọrọ mmụnụ ka ọrọ mpụ ụnụ si ha na ọdịnala igbo tri omenala igbo sid ghọtago ọbụrụkwa ihe ahụ na-akọ wi are here to chenji the change ghọtago ihe to change to change ma bụrụ ndị na-azọ ndị na azụ ọchịchị anyị bịara ebe anyị dozi ihe mebiri emebi amadioha and nothing but amadioha o nwerezi ihe ọzọ the only one that rules above and rules below bụ amadioha onye anyị na-efe dị mma dị mma onye anyị na-efe dị mma a ah, ndị mozi na-eto ya enu na-aja ya mma onye anyị na-efe dị mma onye anyị na-efe dị mma ọ dị mma onye anyị na-efe dị mma aa ah, ndị m ozi na-eto ya enu na-aja ya mma nwanne Amadioha is powerful nwanne ọwụ na o kweghị gị nghọta jiri m nere were m nwa nyere exam ọwụ na o kweghị nghọta were m nghọta were m nwa ghọta ya nwanne <laughs> ọpanye gị amamihe ọ na-apanye mmadụ amamihe apanya na onye nwa gwara anyị mgbe mgbe anyị chere anyị wụ ndị anyị chere anyị wụ ndị nkịtị amadioha gwara anyị si anyị nwa m ihe m gwara njọkụ bụ amamihe the agreement the covenant i have with your ancestors is amamihe we don't know before this thing amadioha told us we don't know ihe wụ revelation dey reveal us anyị amaghị na anyị bụ ndị amamihe anyị gara anyị bụ ndị nkịtị ọ na ụlọ abụrụ ndị nkịtị ụmụ m I chose you as my own I take you as my own children but you betray me ọ sị na all those people who betray him na me eh, onweghị they can never leave anything enweghị anything na ana igbo ga-erute ha aka enweghị just watch ya wit time all dia their inheritance will strip away enweghị any, inheritance that will reach them all their inheritance will sweep away unu ga-asị na nwere ike isi na this boy na akọghịrị akọghịrị tinsi nji ihe m onye unu na nwanne your freedom is not n'aka ndị UN nọ n'aka ndị Europe nke onye n'aka ndị Nigeria the problem is within and the solution is within there is no external solution sodomy and gomorrah amamihe na-akpọ ya sodomy and gomorrah sodomy and gomorrah sodomize sodomize n'ala Igbo Igbo land emego more than sodomi and gomorrah igbo land have done more than sodomy and gomora but you believe that sodomy and gomora they destroy just because of homosexual but you have done triple than that ị na go. ị na-etu ị na-atọrọ nwanne gị ị na-egbu igburu ọchụ ị na-ezu ori ị na-egbu ọchụ ị na-ekuchi nwaanyị e, e, e, ị na-eri nwaanyị nọ na nsọ enweghị ihe ị naghị eme enwebere e e ụdị e nwebere ụdị njọ ị na-emebeghị n'ala Igbo enwebeghị enwebeghị ụdị njọ ị na-emebeghị n'ala Igbo nwebeghị ị na-akọrọ m maka Sodomi and Gomora <laughs> nwanne ya inheritance awa akwụkwọ anaghị olesmibe join ya ndị amamihe ka anyị ka anyị kwara akwanụ dịsi ihe ọjọọ kwapụ ya ka anyị kwapụ na ihe ọjọọ n'ala Igbo ka anyị kwapụ na ihe ọjọọ n'ala Igbo ịghọtago ka anyị na ihe ọjọọ n'ala Igbo ịghọtago enwere egwu anyị na-agụ mgbe ha agbakwutere ngị ezi onye nwe enweghị m chi ọzọ naanị gị o ochimo echefugala m agbakwutere m gị chineke agbakwutere m gị ezi onye nwe m enweghị m chi ọzọ naanị gị ochimo echefugala m nwanne amadioha onweghị nwanne nwere ihe o ji ego ga-eme a sị na energy recognizes themselves through vibration not through appearance o nwere ihe o ji appearance ga-eme owu that your most inner chamber all you need that is where the wisdom we uproot from develop to the head. ọ bụ ebe a people people just aggressively angry for themselves alone chena enwere onye ha dị angry with you are just angry because more angry you are more destructive you are more angry you are more destructive you are says as simple as that simple as that more iwe na-ewe gị na-akara gị njọ more iwe na-ewe gị na-akara gị njọ yes na na agba ndị be anyị something ọ dịghị aka nwanne m onye na-emegbu gị ọwụ na ịgbakọta aka asa na agbakọta aka nyụkọ mamịrị na ọgba ụfụfụ anyị gbakọta aka na ndị amamihe kewere otu anyị nwa anyị bụ ndị amamihe nwanne don fight them just to bring your own identity bring your own leave them bring your own what are you bringing to the table that is the question not about eh, then say then say then say and you what do you say that's why we classify we are classified as ndị ụka eke orie afọ nkwọ ise we agree okwukwe mụ na gị ekwere ego na anyị ga-eso amadioha kedụ kwenu ụka anyị na-eje anyị bụ ndị amamihe onye chọrọ ọjọọ ya anyị onye achọghị ọhapụ bọtụ mara amara na igwe ike ọ bụrụ na anyị niile gbakọọ aka ọnụ asị ndị amamihe anyị ga emegbu ala Igbo ihe anyị chọrọ ka ọ bụrụ onye anyị na-efe bụ Amadioha the powerful man the most powerful man on earth the only power on this earth the only power the invisible power the visible power the mighty of the mightiest the eternity of eternity onye anyị na-eso ịghọtago nya ka anyị na-eso ka ị mara amara ọkwa anyị sị na anyị wụ ndị amamihe isi na echebụ na anyị wụ ndị ụka anyị wụ ndị amamihe mana onye anyị na-eso amadịọha onye anyị na-efe dị mma dị mma onye anyị na-efe dị mma ah. ọnya ka anyị na-efe nyawa bụ flag anyị nya n'iru abụ mezi nwa na ebe a ụfọdụ ụnụ mara m ine okpu nke mkpu n'isi ị ga-abụ ihe edere ya kemgbe abụ ikwu eziokwu nke abụọ bụ ịdị nwayọ nke atọ abụ ome ihe ịhụnanya dịka nwa nke amadioha nke atọ bụ ome ihe ịfụnanya dịka nwa amadioha nwanne nke mbụ ikwu eziokwu nke abụọ ịdị nwayọ ịdị nwayọ bụ gịnị anything hot cool it nke ịtọ bụ ịfụ mmadụ n'ibe gị n'anya dịka esi fụ onwe gị okpu mkpu n'isi okpu amadioha ka ọ okpu amadioha ka ikpu n'isi anya m ihe onu amadioha na ihe ebe ịtọ nke mbụ bụ ikwu eziokwu nke abụọ bụ ịdị nwayọọ. nke atọ bụ ome ihe ịfụnanya dịka nwa nke amadio ịfụnanya na chared that is the blood by blood blood by blood eziokwu na-eji oji eziokwu anaghị acha ọcha eziokwu na-eji oji because ọ naghị enwe ọkụ ịdị nwayọwa ọkụ ndị cool way because ọkụ bụ vibration ọ na-vibrate spirit butuo ya ịdị nwayọ dịa ya nwayọ ịdị ya dị daya jụụ daya jụụ dajụọ ya then blood we are connected by blood amadioha ị na-anya n'ihe nya n'olu ị ga-afụ ya ị na-anya n'okpu nke mkpu n'isi ị ga-afụ ya amadioha in the morning amadioha in the afternoon amadioha in the night ọnya anyị ewu anyị ewu ndị amamihe nwanne wite amamihe ana Igbo we rise above join the chorus ezi omume ga-ezu n'ori ga gba na-ama ụgha amasị amasị preach hate speech hate speech fụ mmadụ ibe gị n'anya dịka isi fụ onwe gị ị ga-asọpụrụ amadioha dịka onye kere gị nwanne ga-egbu n'ọchụ nwanne sọpụrụ nwaanyị nọ na di nwanne kwụba aka gị ọtọ nwanne ga-agba na ama ụgha nwanne ekuchina na nwaanyị ekuchi na nwaanyị ịchọ ịnụ nwaanyị gịnị akpa ha akpa bifo alahụ n'ute ikuchi nwaanyị wụ rep repu so ụmụ ibe ọ na idebe iwu amadioha ihe ga-adịkwara anyị mma ọzọ n'ala Igbo anyị bụ ndị amamihe anyị ga na-ewetara ụlọ ozi ọma mgbe ọbụla during our congregation anyị ga-agwa unu quotations nna gị kwuru nke ahụ nna gị kwuru ọwụkwa ekwu nke egwu esi from Corinthians osi from Corinthian osi from Rome from Galicia no from St Paul nke ozi from St Peter mba nke a si from eze nke a si from njọkụ nke a si from ume nke a si from ntọala nke a si from iwu ala nke a si from ama nke a si from ịka nke a si from nka o si from ala Igbo wee bịa osi ikwe na Tesaloniki nke o ji esi na Rome mba nke a si from ala igbo si ma na nna nna anyị wee bịa ozi ọma nke anyị ozi ọma nke anyị ka ọ ozi ọma ndị ha niile so ụmụ ibe this is only thing that will save you ya m na-agwa unu because ịghọtaghị don't understand life ichekwa na media unu media ka unu na-eso you are following media media media of fake mmadụ somebody created media ịmaghị somebody created media you are following media nwanne media can never offer you anything news is fake ịmaghị news is being created is it's called cast is called cast news cast ịmaghị ihe anụnụ anyị na-eme were this is reality show the reality na ana igbo is not working we have to put it in order period anything apart from how can you put ala igbo in order is useless and nonsense nonsensical nonsense nwerọba anything na-abụghị how do we put this land in order o make no sense and they can never make sense forever and ever because you human being and your responsibility is to make sure that ebe isi pụta ụwa there is order and law and there is law and order ọ mmadụ ori nke arụrụ arụ ọkwa ndị ọzọ rụsịa ịbịa rie mba ị ga-akaba ahụ iche na ọ dịara ya isi everyday anyị apụta we have sleepless night walking ịma ihe ọwụ ọtụrụ to get igbo doctrine 900 pages ịma ihe ọwụ ọtụrụ ịma ihe inweta igbo doctrine from a to z 900 pages you don't know. ị na-ala ị na-awọchi telivishọn ịgha ya aka na amụ isi nwanne echi isi na irak asị gị nke ọzọ isi amerịka asị gị nke ọzọ isi naijiria asị gị akụ nọnsens irute m nso azụ aka ka m mejiwa pịakpọ gị anya adịkwara na ụmụ ibe ka ọ dịkwa na echi echi bụ satọde congregation 6 o'clock you want to join join if you don't want to join na nwanne fee aka don't come and ask useless question ask sensible question because anyị chọrọ ịmụta ọ na na your mind ka na the side keep it there ọ na ịdị go ready to be born again to be baptized ewuru nwa amadioha join the congregation ndị amamihe the house of wisdom na you remain blessed.